nnọọ o akwụ unu nwa amaka họn kedu ebe unu si wee bịa e, ka anyị mara aba gị hụ obele eze ọra ya onye abansu nnọọ o anyị nele anya ọbụna unu yi akwa dị iche ọnwa mgbe anyị egwu egwu unu wekada egwu ndị eze nsugbe kedu mgbe egwu a bidoro egwu a bidoro na 2008 2008 ee unu ọbụ onye bidoro ya ka unu kpakọrọ ọnụ wee bidie ya anyị kpakọrọ ọnụ wee bidie ya wee jiri ovu obi wee bido dị egwu wee bido 2008 tọọ n'aka o wee ite na egwu gbara arọ wee gbakwa wee na ndị ụdị bịara ebe a ụdị eje ebe dị iche iche ọ na akpụ unu akpụ unu wee jee ka unu abịa a na anyị anyị anyị wee bịa anyị dị apụta anyị anyị ebe a na-akpọla ebe unu bịa onye kpọrọ unu ole kpọrọ unu na arụ onye akpọrọ unu kedụ ebe ọ na-eme taa unu na ọ na-eme ọ na-awa ji unu wee bịa ọ na-awapụ ji olive ji ọgụgụ. egwu a unu na-eti a na-agụ ya agụ a na-eti ya ebe a na-agụ a na-agụ ya onye na-eti ya na-agụ Mana ọ bụ na agụsị ya bụ ọma ntụ ụtọ ọ bụ na ị nara ya anya mgbe anyị na-eti ya egwu ịbụ na m na-agụpụta na-ekweli m ekweli ọ bụ na ekwere ekwe na egwu ama nsogbu ụtọ ụtọ nkịta ya na ama m na anara eti ekita na na-edebe ego ngwa egwu ngwa egwu ndị e, egwu anyị dị ebe a ngwa egwu ndị a makwalụ mma ma nwere ike enwere ike ịgụtụ obele nkịta ịgụọ ya egwele gị ka anyị nụtụ obele maka mbụ ụwa ya anụ gị ọzọ kịta ngwago kalọ obele ka ekwe ya ka anyị malụ ka o ji aka ọ tọkwalụ n'ụtọrụ na nke a bụ nke mbata nke ọkpa mbata nya nwere ike ọbụrụ nwere ụdị ọzọ anyị agụkwa ma emesie ee tibere eti ee so ofu dị nke enwere ọzọ ihe eti ya ebele azụ tupu o bido ya maka ndị mba ụwa na-ege gị maka ọya mba ụwa na-ege gị ee enwere ọzọ ya atụ ya atụ ya obele ka ngwanụ amaka ugbo ndị ọma ugbo ọ dị ndụ ka etulu ibe dị mma ka anyị na-ayọ oyoyo ugo ugo anya bụrụ ugo nna daalụrị nne ọ dị ka ọ na-abịa n'arụ ọ dị ka onwe ka o je ọ dị ka onwe ka o je <laughs> daalụ dịrị nne egwu nwe kakwa na-akọnwele ka esi abata na ya ya onye ọ chọrọ na ọbata kedu ka esi eme ya mmadụ aka adịa na mmadụ ebe ya na-abata ọ bụ na ịlaịtị na egwu anyị anyị nye gị oge ị na-ese anyị anyị machie gị yunifọm mana anyị ga-ese anyị like one month anyị kwuo azụrụ ome gị biheviọ gị ọ bụ na biheviọ gị dị mma maka anyị na-anabatara ndị mma na ike gị n'egwu gbaba mbọ n'ihe so ọzọ ị ga otu ka anyị si ele ụfọdụ ndị anyị egwu a ụfọdụ ejidesigo obodo egwu a ihe ya na ya bụ egwu e, eburu na-agụla egwu a ọ ka ndị mmadụ na-enwe aṅụrị kedu ebumnobi nwere ebumnobi mmadụ ji eme ime ebumnobi anyị bụ egwu a ọ na-ebi mmadụ isi kwụsị na-enwere ebe ị ga-alụ jiri egwu kọba kwụsị nwere egwu iji egwu kwụsị nwere ọrụ eji ọrụ a bụ na unu na-eti egwu na nwere ọrụ ọzọ na-alụkwa mụa bụ onye isi ana m alụ ọrụ alụmatụ wee na-etikwu egwu anyị na-abịakwa anyị ka ya na be gị ka ị wee ka mechie biko ụnụ nwanne ukwu ị na-eti egwu na-alụkwa iwe ọgụ ọmụrụ nne ka anyị nụka n'aba gị nwoke ọma o ebe ị na-alụ wee na-eti egwu nnekwu ibe ka anyị wee bịakwa na nke onye isi ị na-anya osisi ka iji wee na-edozi ibe na-alụ ma oche ma ezigbo ibe anyị na-anọ ọdụ ma tebụl ma ndị ọdụ daalụrị nne ọlụ gị mara mma ka anyị nụ ezigbo nwoke ọma ihe m mụrụ bụ ka m na-arụ na-edozi moto eh? nye ọnwa moto nọ na-aga ọzọ edozi ọgaba ọ bụ na waya ya dobi na alụ nke waya ya na alụ wee na-agụgwu egwu iki mara nnọ ya eh. na-asụ e, eh, Alụ nke abịakwa na nke onye isi.